gụrụ ebidokwa na mgbede a anyị bụ ụmụnne ụlọ ndị nọ na mba ofesi na-anọkọ ka anyị nọ n'ọgba izu ka anyị nọ n'ụba ụka ka anyị mara ka ọ ga-esi dịrị anyị nwa bụ ndị Igbo mma n'ebe ọ na anyị bi na ndị agbata obi anyị ọkachasị na mba aha a na-akpọ Naijiria ebe ndị Igbo ka na ụba aha m onwe m na-ekwu okwu bụ maazị Oke Ụkachukwu onye mụ na ya nọ n'ikoro tata bụ maazị Ejikeme Ọbasi na ụbọchị taa dịka anyị na-eme oge ọbụla anyị ga-aga n'iru ịgwa ụnụ ihe anyị ga-akpa anyịkwana n'ime ya bụ nta akụkọ na ịkparịta ụka anyị ga-aga n'iru ịnebanye anya na ụka anyị na akpọ oge ọbụla ụka anyị bido n'ụbọchị izizi wee na-ekwu etu ọ ga-esi wee dịrị anyị mma ọkachasị ile anya na omume ndị Igbo na etu anyị ga-esi wee gaa n'iru n'izu gara aga anyị kpara maka ihe mmụta dị na ihe mere n'ọba anyị oge gara aga anyị kpara maka ihe mere n'ọba na ihe a ga-amụta na ya na ihe anyị kwesịrị ịrapụ na ya mana n'izuụka gara aga anyị nebara anya na nke kachasị nke etu ndị Igbo si azụpụta ụmụnne ha na-akpọ apprenticeship na etu ya bụ ihe si wee bụ ihe nyere nya bụ nwa amakwara nne ya na na-akpọ Obi Kuba n'aka na ihe alụtụkwara aka n'ihe mere n'ọba n'ụbọchị taa anyị ga-aga n'iru ineba n'anya n'etu ndị Igbo ga-esi wee mee maka ọdịnihu ah, na ihe anyị na-afụ n'ala Igbo na ihe anyị na-afụ na mba dị iche iche ebe ndị Igbo nọ ọ na-adị ka Igbo adịghị akpa akpa wee na achị larụ n'ute anyị adịghị akwado akwado wee na achị ime ihe o so n'ihe mere na ikoro n'oge ụfọdụ na ọtụtụ oge na nkata anyị na anyị nebere anya n'ihe e mere n'oge gara aga anyị enega anya n'ihe oge nke maazị Maazị MI Ọkpara na Eastern Development Network anyị tụgharịkwara uche anyị na ndị mmụta dị iche iche na ahịa ara dịka ebe ndị Igbo na-agbara izu na ebe ndị Igbo kpara ụka mana taata anyị ga-aga n'iru ikpe aga n'iru ile anya etu anyị bụ ndị Igbo si wee kwesị ịkwado onwe anyị maka ime ka ọdịniru wee dị mma mana maka na ọ na-adị ka ọ dị anyị ọsịsọ anyị na-achọ ka e nye ya taata ka afọ ife ifuru ya taata ma ọ bụ anyị chọ ime ya si na a na-ekwu ekwu a na-eme eme maka na nke afụrụ anya bụ ihe eme mana ọ bụrụ oge niile ka ọ dị etu maka na okoro etoghị mkpakọrịta ụwara ọbara wee bụrụ ya na ya ọ bụkwa na akpaghị akpa ịlarụ n'ute na afịa akpọọ awabụ na akpa akpa e wee gaa nke ọma um, n'ịga n'iru aga m etinye ya n'aka maazị Ejikeme Ọbasi ka ọ tinye ọnụ n'ebe a na-alụtụ aka tupu anyị agawa n'iru maazị ndị nga ndewonu dịka maazị Ụkachukwu shikwu na izuụka gara aga anyị tụlere ihe obikubana mere n'ọba ọ bụghị ịtụle ya na nke ma ihe o mere ọ dị mma na ihe o mere ọ dị njọ ihe o mere ọ tọrọ gị ụtọ na ihe o mere o butere gị kama anyị tụgharịrị na omume a o mere ọwụ omume dị iche na-awụghị ihe a na-ahụ n'ala Igbo ka anyị tụlechara ya anyị na-asị na ileba ya anya ka ọma enwere ihe wu aga omenala Igbo na mpaghara Igbo niile nọ na omume o mere anyị rụtụrụ aka na-asị ọbụlagodu mgbe mmadụ ga-azụ ahịa kpọrọ nwatakịrị ya na ya zụkọ ahịa ọ zụọ ahịa afọ ole na ole ya ga-kwado nwatakịrị ahụ ya ya enwere onwe e bawara onwe ya uru wụkwa nke ndị Harvard University na Amerịka bịara Alaba Market lelechaa ya wee na-asị ee ihe nke a dị egwu makwa na enweghị n'ụwa niile ndị wepụtara usoro a eji azụpụta mmadụ anyị na-ekwu na echi ị ga-ahụ ka a ga-akụzi ya na Harvard Business School ndị Igbo nọ n'ala Igbo toro n'ala Igbo ihe anọ ha n'ome akwụ ụgwọ gawa Amerịka ka ha gaa gụọ ya n'akwụkwọ ya wụrụ na ihe nọ ndị ihu anyị anya anyị ahụhụ ya anyị atụlekwe ya na-asị iwepụ nke ndị na-azụ ahịa mgbe mmadụ ga-aga gakwuru nwoke nwere nnukwu ọba ji nara ya ji gaa kọọ n'ala ọkọchaa eh, ji ogo mgbe a ga-abọ ji ya bọchaa ji ya enyeghachi onye ọ nara ji oke werekwa oke nke chi n'ebe ahụ pụta mmadụ ọkwa otu ihe ahụ mgbe mmadụ ga-akpọrọ ewu nne ewu kpunye mmadụ ya ga-azụwa ga-ezụwa nne ewu nne ewu amụọ ụmụ atọ atọ ụmụ abụọ gị were otu mụ abụọ nye onye nwe nne ewu ọ mụtazie ndị ọzọ gị na-edewere onwe gị jikwebe ahụ bara onwe gị uru ya bụ na omume ndị a niile bụ omume Igbo na-eme anyị tụlere anyị kwukwere e, na-asị na ileba ya anya otu ihe sogbu anyị bụ ndị Igbo bụ na anyị ewerele ihe wu usoro anyị ji wuru Igbo weghaa ya na-achụ usoro ndị ọzọ pụtazie na echefuo ndị anyị wụ wee na-asị ọ ga-adị mma ka anyị tụlee ụmụ ihe a ka a azụ n'ihi na n'Igbo wu ihe Igbo wu tata bụ maka ọtụtụ e, e, ọtụtụ omume a anyị na-eme ihe a na-ajụzi ugbu a wu ileba ya anya omume ndị a ọkachikwere ike n'ala Igbo ọlala laala anụ na ọlabeghị anọlabe elee otu anyị ga-esi na-eme na-emenye ka ọ na-abawa ka ọ na-esi ike ọrụkwanụ na ọlaala elee otu anyị ga-esi gwaghachite n'ihi na ọkwanụ mgbe mmadụ hapụrụ nkụ na-eghere ihe nri gaa kpara nkụ mba mgbe ahụ oshizi ọ naghị eghe ya ya achọwa onye ọ na-ata ụta ma anyị ga-ebu ụzọ taa onwe anyị ụta n'ihi na ihe a wụ agwa Chineke tinyere anyị n'ahụ ka anyị were na-enyere onwe anyị aka ọ ka m si lee ya alụ maazị Ọbasi n'ihe anyị tinyere aka ọnụ na ya otu akụkọ pụtara n'izu ụka wụ maka nwa amadi a na-akpọ Chinweuba ma Chicheta afịa Chinweuba Emmanuel a sị na onye a nwelụ n'ihe gbasatara sọbjekti matematiks na UNN n'otu wee naanị, ya bụ nwa amadi gosiri akwụkwọ pụta na 2005 mana dịka Naijiria si debe isi na ka ife si eme na Naijiria Ọlụ adịrọ na nwoke bụ onye kachacha malụ mara akwụkwọ na mata na UNN enyere ọrụ ya aka maka na ka o nere anya ọfụrụ ọrụ obido kọwa ugbo kọwa nri nri ahụ ka ọ na-akọ wee ruo n'izuụka maka na izuụka gara aga ka otu nwanne anyị nwaanyị bi na e, ofesi um, nọ na nkụzi afọ ya wụ ọjị ọ dịkwa ka nwa agbọghọ anyị na ya ma ọfụma nyere aka wee nyere aka nweta akwụkwọ ibi ofesi bịa US bịa gụọ gaa n'iru n'ihe gbasata matematiks inwe ime ruo PhD ya na skolaship nke gosiri dịka ị na-ekwu na ndị nọ n'ala bekee na ebe ahụ wee nyopụta amamife na ife dị na e, e, ife ọgụgụ isi nwata nwoke nwalụ si na obodo ha n'aka nwanne anyị nwaanyị wee nye ya ohere ịga n'iru ịgụ akwụkwọ ịgba mbọ n'ebe akara aka Chukwu nye ya dị mana ihe akụkọ a ji dị mkpa maka na ụfọdụ gụrụ ya bụ akụkọ na-asị ekene dị nye ndị mba Amerịka ma nyekwa onye nyere ya aka mana ọ bụrụ omenala Igbo maka na ndị gụrụ akwụkwọ mgbe ochie anyị welụ ndị a maara aha ọ bụrụ na ị na-anya na mụwasi Nnewi nwaafọ Orizu mgbe ọ na-achọ ụlọ akwụkwọ ọ maka na Zik nọ na Lincoln ọ maka na ọ maara ndị dịka Bọna Ojika ndị bụ ụzọ ga ka ha ji wee nyere ya aka wee mee ka ya nwa bịakwuru ebe a ọtụtụ ndị ahụ ndị jere akwụkwọ mgbe ahụ ha bụrụ na nna ha enweka ego ma ọ na ọha kachacha wee mara ihe niile nọọ n'obodo gbakọrọ aka tụọ ego si na onye a na-agba mbọ n'ihe ọ na-eme dị obodo mma ya gawa n'iru nye ndị ahụ ego ha wee nwee ike ịgụọ gaa n'iru n'ime Naijiria na mahadum dị na Naijiria ma ọ bụ gaa na mba ofesi mba ọzọ wee je gụọ ha gụchazie onye ahụ natakwa akụ ruo ụlọ okwu ebe o si nke nwa amadi Emmanuel Kim. ube a na-akọ ndị mmadụ ndị na-ekwu na ife agara ka o si kwesị na-alụ aka na Naijiria bụ na-ajọ obodo bụ ajọ mba na ha ada-enye mmadụ ohere ime ihe dị mma na Buhari ji wee bụrụkwa ajọ mmadụ na nwere ka o si wee mee ka Naijiria dị mma Chinweuba ọ nwanne Buhari ka ọ bụ n'ime obodo ebe ọ na-akọ nri ọ na ụmụnne ya amụrụ na Chinweuba ma ihe gbasatara matematiks ma ruo ya n'isi n'ebe o jere akwụkwọ na UNN ọ na UNN na-amarọ na ya nwe amadi ọ bụrụ ha nwawo ndị tụnyere iwu first Ị gafee ebe ndị ahụ kọmishọna na-afụ maka agụmakwụkwọ na steeti ebe obi na Anambra kedu ihe ọ na-alụ ọ na ọ maghị na nwa amadi a nwere ụmị ọgụgụ isi gbasara matematiks kedu ihe ha mere iji wee mee ka ọnọdụ dịrị ya larịị dịrị ya mma ka o wee mee ka ọ gaa n'iru obodo ya ụmụnne ya gaa n'iru mba ya gaa n'iru obodo ya gaa n'iru mana onwere onye chelụ nke a onye ọbụla na-asị na Naijiria gbaa wikend Naijiria ọ bụ onye ọkwaghị ndị bi n'ime Naijiria bụ ndị Naijiria Naịjirịa ọ ihe anyị na-ekwu na mgbe gara aga na ndị be anyị na omenala anyị n'ihe gbasatara ma azụmahịa ma ịzụ mmadụ ma ndị na-azụ afịa o ma ọ bụ ndị na-eje akwụkwọ o ma ọ bụ n'ụdị ọbụla ma ọ bụ onye na-achọ ka ifegharị ọfụma na iji gbata mbibi ọ ga-abụ o ewu mmadụ ọmụta ụmụ onye onye ahụ nke ọ zụtara wee kpolụkwazi nke ọzọ na-aga n'ihu ihe ndị a venchọ capitalism na-abụ na asụ ya n'oyibo a ga-akụzibe na Harvard usoro ndị Igbo ji wee mee ya ma ọ bụ small loans or personal loans ụdị afọ akpọrọ ya wee kụzie ya ga-abụkwazi ife ọfụ nye agbọrọ na-ebili nkịta maka na anyị nwa bụ ndị kwesịrị ịhanye nyabụ ihe n'aka ndị so anyị dịka anyị anyị nyụrụ ụkọlọ gaa mba ihe anyị kwesịrị ime ihe gbasatara nwa amadi a na etu o si jebe obodo oyibo gaa abalụ ndị ala bekee uru dịka ọ na-eme na ndụ ọtụtụ n'ime anyị ndị enweghị ike iwere ihe anyị gụrụ wee na ụlọ ma ọ nwee ike ị Naijiria mee ka Naijiria nwee ka anyị Igbo nwee ike irite uru ihe anyị na-eme ọnya bụ na omenala anyị efuola afọ afụrụ m na onye anyị na ya na-akpa e, ụka bụ maazị ka a na odeluga nwere ike wee sonye anyị maazị odeluga nnọọ akpọrọ m na ịnụlụ ihe niile anyị kwuru mana m ga-asị ebe ọ bụ n'ọgụ abata tinye ọnụ na ya na-aga n'iru na ivi na-ekwu dịka efifie ọfa ncha bụ ọbụkwa maazị ọbasi na ofufe Igbo ga-ejidesi ike bụ ife gbasalụ onye agha na nwanne ya onye agha na nwanne ya na onye ọbụkwa ma n'obunubunu na-anyụkọ mamịrị ọnụ ọgba ụfụfụ na ọbalụ m ọ mma ọ m mma mm, ofu ife ndị Igbo ji wee gaa n'iru gboo bụ na ọ nwere onye kpabala oke dịka isi kọwa na ọ dị mkpa n'elu kịta eh, mana mgbe afọ mgbe anyị nwere ọchịchị <clears throat> ndị ndu maala ife a na-enene ife dịka Cambridge mgbe afọ agbakọ ụmụaka niile mere ọfụma na Cambridge kpọpụta ha n'ụsọ wee sịba ngwa doviru lee ka agba mbọ fụ na akwado nsa ma nne na nna fa ejizi ife ahụ eji mie ma ọ nọva ejiro eduga ha ọtụtụ n'ime anyị ga-elote n'obodo dịka oko mmadụ dịka um, ide n'oko bụ eme. ịtụ akwa ka o si wee tụtụlụ ọtụtụ ndị oko ụfọdụ n'imefe nwere ike ịba mahadum na Naịjirịa wee dozie ofe ọnọdụ ma na ụmụaka afọ masị ife kama na <laughs> na mfe nwere ike inweta mahadum na Naijiria na-abụghị na ike n'uzife ada anụ ọkụ kama na afro efe na mgbe afọ ibe mahadum dị na Naijiria bụ one na one ọ kwụrụ ọtụtụ mmadụ ụgwọ akwụkwọ fa wee jebe obodo oyibo nweta akwụkwọ ọtụtụ n'ime ndị oko nọfụ obodo oyibo tụmadụ nke mba Amerịka ọ bụrụ na ọ bụrụ skọlaship ekwe eme ka ji bịa ọ bụrụ onye ji skọlashipụ ekwe eme pụtara alfa ya bụ na ọ dịbụ gboo mụnwa dịkwu ka ndị ka ndị ka na si na mgbe nna m bịalụ Lincoln ọ bụ ndị otu Nwafọ Orizu African Education evive ọkpọziri ya African Education Ọdịkọ Commission bụ ndị o ji wee kpọtafa Lincoln mgbe afọ ọ nakọtasị scholarship ịbịa enye scholarship nke maka ofu arọ ịgbanwụzi ụgbọ bịa ịkwụ eh, ụgwọ ị ga-ebute onwe gị ebe a denụ ụlọ akwụkwọ afọ enyere gị aka so na ọ dịba abụọ kama na ọ na ya e enwerozi ndị ndu ndị nwere vishọn ndị ugwu na-eme ya ọfụma ụmụaka fa nke pụtara mara um, ọfụma. fezipia ee eh, ọfa bụ ndị fa na-akpọchi ya taa wee tie n'ọchịchị Naijiria ma ọ n'ọchịchị ndị ugwu solva wee na-agba mbọ na-atụ alụ e so n'ọzọ ọ ka gboo gboo hmm. maazị Obasi n'ihe anyị na-akọ na akụkọ akọ na kedu ka anyị ga-esi wee gbanwee ya bụ ụzọ anyị si eje ihe kịta maka na ọ dịka e, e, ya bụ ụkpụrụ anyị arahụghị asụpụta ọzọ kedu ihe anyị nwere ike ime iji wee mekwa ka ya bụ oloko nọrọ na ezigbo ilo maka ọya wee isiokwu ọya wee isiokwu ejikwere bido ikoro ka anyị niile nwee ike gbakọọ tụọ alụ ihe a ga-eme ka ọ dịrị Igbo mma ịjụọ m ị ga-elenu ele ebe mmiri banopi ụgbọgụrụ Igbo wụ mba na-eme nwanne ka anyị si ebi ibiri gị na ụmụnna a e na-eme a na-eme na ụmụnna hmm? ịbịakwanụ n'ọtụtụ ee eh, obodo ndị Igbo enwere ọgbọ age grade ọ ya hụ na ndị mmadụ a na-amara onwe ha na-emekọ ịhụ ọnụ chitekwe na mgbe anyị e bidoro shi na e, e, vileji pụọ township ndị ọbụla na-emekwe ebe ọbụla unu nọ na eme nzukọ ụmụnna tupu agha abịa ghasaa n'ihe niile ịchịkọtakwa ha niile ọnụ ọha bụ Igbo Union gịnị ka m na-arụtụ aka na enwere mgbe Igbo na-eme nwanne enwere mgbe eziokwu nọ n'ala Igbo enwere mgbe ịhụnanya nọ n'ala Igbo enwere mgbe nsọpụrụ nọ n'ala Igbo ọ mgbe ụmụ ihe a bidoro lawa ka ihe Igbo ji wụrụ Igbo isorokwe ha n'ala ịjụọ m mbido nke mbido nke awụhụ ile gọvanọ anya nke awụhụ ile pastọ anya nke awụhụ ile onye ọbụla anya onye ọbụla nwa afọ Igbo ga-ele onwe ya anya ebe ọ ga-ebido lee mmụọ gị enwere mgbe Igbo e a e e, e na-asị nwoke ga-apụta jụọ ogu ụtụtụ wee na-agọzi ezinụlọ ya otu ihe Igbo na-ekwu Naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa. M? Hmm? Ọ nwoke na-ekwu, naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m. ka Igbo kwuo ya ya ekwuo ya kwete na o kwuru ọ na-aga ya na-aga n'eziokwu ọ na-eme ya na-eme ihe ọma ọ gaghị eme ihe ga-emegbu mmadụ ibe ma nwoke ma nwaanyị ma okenye ma nwata ana m asị anyị nwawo Igbo onye ọbụla ga-eburugodo ụzọ jụọ onwe enwere m ike ịkwụ n'ihe awụ otu ihe Igbo ji wụrụ Igbo sị naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe m taa ya wụ ụwa aka gị ọtọ lee ndị gị na ha bi ma ọ bụ e, e, ezinụlọ ọ na ya ebe ị na-arụ ọrụ ebe ị na-enye ya burugodo ụzọ sachaa mmụọ gị kweta na iwu onye ga na-eme ihe ọma ga na-ekwu eziokwu maka self discipline and self correction onye bịa anyị ga-ebido ị na-eme gị gbara ndị na-ebute mgbasa ọsọ mgbe mmadụ ga-agwa gị na nsogbu na-eme gị n'ezinụlọ gị lekwa ọnwa nna gị ọghachi ọghachi n'ihi na onye nna nna nna nna nna nna niile bi n'otu ezi ahụ ịpụtazie onye si na mba abịagwa gị lekwe ọya na-ebutere gị nsogbu gị ikwe elee ihe mere na ị gaghị aga kụọrọ nwanna gị aka sị na lekwa ihe ha na-ekwu ọwa eziokwu ọwa eziokwu ma ka anyị mezie n'ihi na agbata obi onye nwanne ọ ebe anyị ga-ebido ọ ebe anyị ga-ebido ọ bụrụ na anyị bido ana m eche na enwe otu e ga-esi onye laa a na-asị na a na-agba ndụ gị na chi gị gba ndụ nọọ ihe a ka ị ga-ebido taa mewe ahụ na-enwere otu ọ e ga-esi nwee ike ịgbachaa ndụ ahụ ọ wụrụ pin ọ wụrụ bad tụkwunye n'obi ka ndị mmadụ mara lekwa ebe m kwụzi ele anya emewe ya otu ahụ ndị mmadụ na-aghọta na-ahụ ihe ọma na-eso ele anya enwekwara ike weghachite ihe ọma wu omume na uche m mmanya ọkụ ka ọ na-ekwu ibe a ụfọdụ ndị ji mmanya alụ ọgụ ya bụ ife na-agba ma ọyalị onye na-agba ọgụ ka ọ dị mma anụ na-etinye ọsọ enwe nche anụ udewu egwu ebulu batakwa ọnụnụ asị m ọya ime iwela aka ya ebu onwe onye wu ego na-ajụ ọnwere onye arụ onye ime iwela aka ya ebu onwe onye wu ego na-ajụ ọnwere onye arụ maka na iwela aka ya bụrụ maazị ọbasi ihe kwuru atọgbuo m ọ bụrụ na nsị ka nchịkọta ife kwuru maka ndị na-achọ ofu mkpụrụ okwu ihe ị na-ekwu bụ onye ọbụla jide ọfọ maka ibido ikwu mhm. maka etu nwoke ga-esi binye n'ụtụtụ gọọ ọfọ ọnụ ụtụtụ nke ndị ụka bịalụgwa anyị nọ mọnin prayer gọọ ọfọ wee bido ụbọchị na ibido ụbọchị okwe onwe ya na chi ya nkwa na ọ ga-abụ onye na-eme ihe ọma nye onwe ya na mmadụ ibe ya mana na nkịta onye kunye n'ụtụtụ onene ọ bụrụ na ọ bụrụ stock market onene a ah, Facebook ọ bụrụ na ọ bụrụ Facebook ọ chọọ ndị na-achị okwu na etu esi wee na-akpọ ụla o nwere ozi onye na-aga ọfọ kwee onwe ya na chi ya nkwa tinekwa ụdị mmadụ ga-ebi mana ihe ọzọ ị na-akọwa bụ na ihe a ihe anyị ga-asị o na anyị ga-echeluzi mgbe anyị nwere ezigbo onye ndu na gọvanọ maọbụ mgbe anyị nwere ezigbo onye ndu na lokal gọọmenti maọbụ mgbe anyị nwere ezigbo ndu na kọmishọna maọbụ mgbe anyị nwere ezigbo onye ndu n'ụlọ ụka ị na-ekwu na ihe a bụ ihe dịrị onye na chi ya onye tie ekwe na ga egbu ụzọ kwechi gị nkwa kwe onwe gị nkwa na ị ga-abụ ezigbo mmadụ na ga-ejide ọfọ maka na oji ọfọ ga-ana maka na ọ bụrụ na nche ihe ị na-ekwu ekwelu m n'ife hoo ha maka na ọ na-adịzi n'agwa anyị na-akpa ọ na-adị ka anyị na-asị na oji ego ga-ana na ọ bụrụ oji ọfọ ga-ana otu ọsọrọ onye ahụ ya mee ife ọjọọ mana ọ bụkwa kpana na oji ego n'ife ọ na-eme dị mma mana ị na-asị mba ihe aha wụrụ omenala Igbo na omenala Igbo bụ oji ọfọ ga-ana ọkwa ihe ikwu maazị odelga ị ga-ewepụ ihe ji okwu kwuru ka ị n'ihe ị na-ekwu ife dị mkpa e, dịka maazị Ọbasi lụtara aka bụ Igbo iji eziokwu wee na-aga maka na ekwughị eziokwu afọ wetakwuzilụ na ụfọdụ ndị Igbo bịazi kọghaba kọsasịba ọtụtụ ndị mmadụ na-eme ezigbo ife eneghe anya o nwere nwoke ma ọ bụ nwaanyị nọ n'obodo bụ na-enyelu ndị ajadu aka na-enyelu ụmụ ogbenye aka ma ọ bụ ụmụaka enwere aka ofu onye gafetazie ọkụlụ asịrị kpagharịba o na ọwa n'afa na ọ bụ onye afọ na-enye aka bụzi ya bụ onye na ojizi n'ọgwụ ego ka o ji fagwọ si anazikwana ego na ego afụ bụ ego ọbara ọzọzie enwe ike asị mba na ọkwụrụ agụgwọ akwụkwọ nalụg destini nke a bụ oyibo asụbazi bụ ndị be anyị si ọnalụg destini lozọ na mmadụ abụrụchi mmadụ abụrụ chi ibie ọfụ Igbo na-ekwu n'okwu na ọ nwere ka mmadụ ga-esi nọchie ụzọ na mmadụ abụrụ mmadụ abụrụ chukwu mana mmadụ ka mmadụ ka ego mmadụ ka akụ N'ife ife eji si na mmadụ ka bụ na ọ mmadụ ga-agụpụtali nwa mmadụ ibie ji n'ọkụ maka na ego ama ngụpụtara ji n'ọkụ nọ mmadụ ehe ya na ife dị mkpa kwa dịka maazị Ọbasi na-ekwu bụ mmadụ ịfụ onwe dịka onye na-ejere Chineke ozi ya bụ kedu ka m ga-esi mee ife ọma tata megide mmadụ ibe m ọgọ m bụ ife sue hmm, maka na onye Igbo na-apụ na-eme ọgọ ọ tụrụ anya na ị ga-emekwali ọgụ kama ọjọọ na-ayọdebe di Chineke bụ ka ọgụ ya ọgụ ya melụ mmadụ ala igbu ya ọgọmegbu m maka na onye ji ọgọmegbu bụ na ọ ya bụ n'okwu ikwulu gakọziri ọnụ ya bụ na oji ọfọ ga-ana ehe maka onye aka ya dị ọcha ose bụlụ ụwa ga-eme gịnị ga-eme agba mbọfụ na ọgụ ya ma ee mana ọtụtụ n'ime ife ji ife bụ eziokwu adịghịzi n'obodo ya bụ eziokwu adịrọ n'obodo mekwuru ụfọdụ ụfọdụ ndị achọpụrụ ịnara enyemaka maodu ee mmadụ ịpụtasị n'ọya ya aka ee oge ụfọdụzi ọtụtụ ndị mmadụ agba mbọ ka a na-akụwa n'ike na ya bụ n'ọya nwabụ ofu osisi a na-akpa na-eme ọfịa ma ọ sị na ọ bụrụ ife asụ n'oyibo ọ sị na self-made man mmụọ na-eti onwe ọ dụrọ na ọfụna n'Igbo maka na ife eji si na mmadụ bụ mmadụ bụ na na asị na ọkụ kọọ mmadụ chọọ mmadụ ibe mana ọkụ anụmanụ ojechibe arụ n'osisi na mfe ife anyị ji bụrụ mmadụ bụ na onye ọbụla nwere na mmadụ bụ mmadụ na-achọkwa enyemaka mmadụ ibie na ofu onye ara eme oke ọfịa na ofu onye abụrụ um, ara akwụsọ ya nọọ mmadụ kwụnyelu mmadụ o wee nwee ike gaa n'iru ya bụ na ọ dị mkpa ka anyị chighaa azụ mmalụ na enyemaka na-aka ndịkwa aka ekpe aka ekpe akwa nri na efu maazị ee eh, nwa amadi afọ ya na-ekwu maka ya ọ bụ ala uru ndị kpọpụtara ya obodo oyibo ka ọ mụọ akwụkwọ o ruo n'ụlọ akwụkwọ afọ fa ga-enye ya ọrụ maka na isi na-anụ ya ọkụ usoro soro ụmụaka ndị ọzọ tupu ị malite ọ ọ na-agụsịrị mastas ya ma PhD enye ọrụ n'anya mahadum ebe ọ gara akwụkwọ maọbụ mahadum ọzọ si ya ka o soro wee zụbarụfe ụmụ ha ọkwa ya bụ na mba Amerịka na-aga n'iru maka etu a ka ha si atụtụkọsị ndị mmadụ mba niile onye ọbụla mgbe ise ndị onye ọ dị ya ka ọ na-agba mbọ ha si ya na-abịa ka ọbụla na ekwere enyere gị ohere ebe ị nọ ubi ya ebe ya nọ mana dịka nya bụ nwa amadi wee pụta ebe etu agwa ka ọ ga-esi gbasapụ aka maka akụ ya ga-eru nri ụlọ ife afọ ọ kpatara na ọ ga-eji ma nke dịka nwanne ya na ofu ụbọchị na anyị ga-etinye na anyị ga-amanye ya ọnụ maka na ọtụtụ n'ime kaira nọla obodo oyibo anyị na-enyela obodo anyị nọ n'aka maka na igbo si na ọbịabụ onye abịagbuna ya anyị ara abịagbu mba ọbụla anyị nọ na ya anyị na-enyelefe aka mana izi efu ozi na-asị kedu ka ihe esi bịa nyelu mba ala Igbo aka sọsọ achọ sọsọ etu a ga-esi wee be gịnị wee nọchi ụzọ enwere onye ga-agba gị ume na ya onwere onye bịa enye gị ohu asịghị m na-abịa ka isoro nye aka ee amarọzi m ebe bụ ife si amarọ m ebe nyabụ ife si maka na ife Igbo ji ejebu mba bụ onye jee mba ka ọ mụta ife wee wenata ụlọ ee dasị na njepụ amaka ee mana ọnọzi ọdụ ka em onye ọbụla na-afụzi ọganiru ya dịka sọsọ ya ka nyabụ bụ ọganiru baala mana ọ balụ gị ọ ụmụnne gị balụ ikwu na ibe balụ ụmụnna gị alụ maazị odelga ya dịka ihe maazị ọbasi kwuru maazị ọbasi na-ekwu na oji ọfọ ga-ana nwa na-ekwu na iji ọfọ kwuo ofu mana eziokwu ga-eso onye ji ọfọ maka na anyị bụrụ ụzọ gwa onwe anyị eziokwu ya na anyị agwa mmadụ ibe anyị eziokwu anyị akwụwa aka ya ọtọ ya bụ ọfọ e wee nwee ike wee na-ele ya ọ bụrụ na nsonye n'ihe unu nsị ka ntinye ọnụ na nke m aga m asị aga m alụtụ aka n'okwu ihe maka ihe gbasatara ịgwa anyị onwe anyị echi nọ maka na ya gwara onwe anyị eziokwu ka ọ ga-agba anyị n'ezie anya anyị asị na nwanne anyị sochi anyị egbu anyị mana na dịka isi ikwu mmadụ abụchi o nwere onye ga-ana mmadụ destini ya ọ bụrụ na anyị bụ ndị na-eji uche n'elu igwe ọ bụrụkwa na ndị ajọ mmadụ anọrọ ọ bụrụ na ndị na-eme nsi anọrọ nsị iwu poizin ọ bụrụ na ndị na-emelụ mmadụ arụ ma ọ bụ ndị ndị oji oji uchichi mere anyasị ma ndị ma ndị a na-eze ma ndị ori na ndị na ha nọrọ enwere ajọ mmadụ n'obodo niile mana na o nke dịzi iche m na-afụ n'Afrịka ọkachasị na Igbo be anyị nke mere na ma iwu onye ụka ị na akọ ụka n'ụdị dị iche nya na gị na Chukwubi ka ị na-agọ mmụọ n'itelu nzu n'anya nọrụ na ekpere alụsị na ha nche akwelu n'ofu ife ahụ na onwe teknọlọji dị iche dị n'Afrịka na mmadụ ga-ejizi mmadụ ibi ya welu nke ha na-akpọ remote kọntrol na-eme ka onye ọnwụ na-eme ife ha chọrọ onye nwegwu egbulu matakwa ọzọ onye na-ajụ onye nwegwu egbulu matakwa ọzọ onye na-ajụ ajụjụ m na-ajụ dịka onye na eche ọ bụrụ na ị e nwere teknọlọji dị etu a kedu ihe kpatara na ndị anyị achọrọ ka ha na-achị anyị bụ ndị na-achị anyị kedu ihe kpatara na otu onye na ndị a na-akpa ike a bụ ka a e ji nyawu remote control wee megharịa uche Buhari ka o ihe o kwesịrị ime ma ọ bụ ka e were onye abụ ike o nwere mee ka obi anọ ma ọ ikpeazụ ma ọ bụ mahi ma obodo ọbụla ị nọ ka ị ga-esi wee were ya remote control mee ka obi onye a chegharịa mee ka ife gaalụ ọ bụrụgodị obodo niile gaalụ gị nwa ọfụma ị nọdụ n'ụlọ na-akọ ka esi wee welụ mmadụ wee na-eme ọgwụ ego ma ọ bụ na-analụ mmadụ destini ọ bụrụ na ya bụ teknọlọji ndị obodo oyibo kwesịrị ị na-abịaba anyị na-afọ maka na anyị ga-eji nyanwụ teknọlọji gbanwee ebe anyị n'ụdị ọ ga-abụzi ife nkiri mana nchecha anya bụ ihe nsị na ọ pụtara ya ihe nwere ike anyị na-ere asị na anyị nwere maka ọ bụrụ na anyị nwere ya ọ bụrụ etu a ka isi na anya na-adị ndị na-akpa ike ya ka m ga-eji wee jụọ ndị ọzọ na-ayọkwa ndị ọzọ na-eche uche dịka ka anyị bido kwụsị ịghọ onwe anyị aghụghọ ọ bụrụ na ụkwụ kpọọ gị ka ị na-aga n'ụzọ tụtụrụ okwute kpọrọ gị n'ụkwụ wepụ ya n'ụzọ ka ọ ghara ịkpọ onye ọzọ ọ bụrụ remote kọntrol o nwere onye na-achọ imelụgharị o nwere onye na-anwa gị ọ bụrụ na osisi kpọọ gị n'iru maka na ngalaba ya gbadata ọ bụrụ na ọ nkaji ka ị ga-akaji ka ọ ghara ime onye ọzọ imee ya ka ọ dịla onye ọzọ mma eche iche na na ndị na anwa gị maọbụ na ndị obodo na-anọkọkwa anọkọkwana ndị ajọ mmadụ na-achọ ka a ga-esi pịawa gị isi ọ bụrụ na mmadụ nwee aksidenti n'ilo ilo adịrọ mma maọbụ na draiva amara anyị maọbụ na mmadụ mee misteki o nwere ndị na-anwa gị arụ ya mmadụ biko ụnọ ekpere dị mma ka ndị na-ekpe ekpere sepụrụ ana mana onye arụ na-aya tiburu ya jewe ụlọ ọgwụ ka malụnụ ka a ga-esi wee mara ife na-ayị ya ndị dọkịta ga-ahụ ndị na-ekpe ekpere na-ekpekpa maka na ekpere ha na-ekpe ga-enye aka dọkịta nke ọ na-alụ ọ ọ bụ na ka m kọwa ife ọfụma maka na akwụkwọ nsọ ka Pọl na-edelu Timoti akwụkwọ ọ nwe ebe ụlọ sika nwoke doolu ịtụrụ nwa obere mmanya wee ṅụọ maka ife na-emeghị na ka ife na-eme wee na maka na ọ bụ na Jizọs na-agwụ ife niile ma m ka ndị ụka ụfọdụ si ewere mmanya ọkụ ka ị ka Pọl ga-esi wee si onye arụ na-anwụ werugoro ihe a dịka ihe ọgwụ wee mee anụ arụ ka ọ dị mma ọ maka na anyị wụ mmadụ nwere mmụọ nwe anụ arụ na anụ arụ anyị nwere mgbu na ụfụ ihe anụ arụ ga-emetụta eziokwu dịka nsi kwuo ọ bụrụ na ewelu nsi nye mmadụ wụ mmadụ ọ ga-emetụ anụ arụ ya mana e nwekwara ọgwụ ụfọdụ a ga-enyekwa onye ahụ ife nsi metụrụ ọ metụkwa anụ arụ na ya ka ọ dị mma e nwere ajọ mmadụ nwee ezigbo mmadụ mana o nwere ka m si kwe ka nwa amadi ma nwa agbọghọ nọ na Nnewi maọbụ n'Ọka maọbụ n'Enugwu maọbụ n'Ịza ọ ga-anọ n'Ịza na-eti mkpu na-akpọ Okwu ugwu ọ iko maọbụ ihe ọbụla ọ na-akpọ na-asị ya ka ọ bịa nweta m na Amerịka ebe m nọ na-eme ihe ọ bụrụ na ụla ji m na Amerịka m maara bụbikwa onye ahụ na-egbu oge ya ọ bụrụ na ihe ahụ bụ ife na-enwe na-eme dịka m si kwuo na mbido Buhari ama nọ na-achị ndị amarachi anyị maka ama m na ndị ji ọnụ na-akpọ ha afọ ọjọọ ma ndị mmanya ma ndị ụka ma ndị na-agọ mmụọ riri nne na ndị a ama na-ememina anyị ka anyị kwụsị ịghọ onwe anyị ka anyị meghee anya anyị ka anyị gwa onwe anyị eziokwu dịka maazị odelgari ka n'ụtụtụ anyị binye ka anyị gwachi anyị eziokwu n'ịgọ ọfọ anyị n'ụtụtụ kwechi anyị nkwa ekwe ụdị ezigbo mmadụ anyị ga-abụ maka ọnya bụ mbido ọ bụrụ na anyị kweta n'onwe anyị maka onye kwe chi ekwe anyị kwuo onwe anyị nkwa kwụwa aka anyị ọtọ mewe ezigbo ife ezi ife emewela anyị hmm. ah. maazị Obasi hmm. ịma na <laughs> otu ihe maazị eh, Kingsley anọ tado na-asị ka anyị tụnye ọnụ maka ịtọ mmadụ n'ala Igbo na-ere ọkwanụ ha niile ewu otu ihe aha anyị na-ekwu ya wụrụ na onye na-atọ mmadụ ọ bụrụ igbu ya garie ka obie ma omejie wee kpara ego onye ahụ na-emere mmadụ ibe ya ihe ọmata ọ bụrụ igbu ihe garie ka obie ọ ya wụ na ekwuchakwa ekwuchakwa ebe ihe niile ga-ebido n'onwe anyị n'onwe anyị m wee cheele ya ọtụtụ oge oge na-adịghị anya enwere akwụkwọ ga-apụta bụ akwụkwọ edere oge a na-alụ agha Biafra ahịara deklarashọn enwere ndị ee ọkammụta gara bọpụta wegharịa ya a na-asị ọ ga ha apụta ka ekesaa ya Igbo niile hmm. ana m ayọ onye ọbụla gụọ akwụkwọ ahụ agụla ka ọ bụrụ na ị na-agụ nọvel chebara ya ezigbo uche uche chebara ya ezimụka uche n'ihi na ndị Igbo na ndị na-eche uche miri emi ma ihe mere ugbu a bụ na anyị ahapụla amamihe bụ amamihe Igbo gazie koro n'elu ihe m ga-ekwu ugbu a ga-ewute ọtụtụ ndị ma eche m o ruole mgbe ị e ga-ebido kwuwa eziokwu onye o wutere ya chebara ya uche ị hụrụ taa ụka bịara gbanwee n'ala Igbo ihe ọjọọ ka o bubatara anyị n'ihi na o meele ọtụtụ ndị wu ndị Igbo amasị ihu ihe wu ihe mere ha Igbo dịka anyị si na-ekwu okwu nwoke wu okenye n'ụlọ uche ya niile ọfọ niile ọ na-agọ wụ maka ọdịmma ezinụlọ ezinụlọ ọdịmma agbata obi ọdịmma obodo o nweghị efe itinye aka n'ihe ọjọọ hmm. mgbe ndị mmadụ ga-agbakọta erikọ aṅụkọ lekọta obere ihe dịka ịpụta kpọọ ọgbọ ụmụazị dị afọ ole otu na afọ ole dị ota a ha ebilie n'ụkụtụ ga-anụ zee eji agbakọ zaa eji dewe ya ọcha amara na ọrụ ha ebidole n'ụtụtụ kụziwere ha na a na-agbakọ ọnụ nyụ mmamịrị ka ọ gbaa ụfụfụ ugbu a ịgazie rụọ ịrụcha ụlọ gị were nnukwu pensị were oge gbachie kụchie ọnọdụ mmadụ abatala mmadụ apụla agbata obi gị maha onye ọwụ ọwụghị otu igbo si eme ihe ọwụkwa na-aghọtahụ m na ee onye ọbụla gara nụ e, e, dịka onye kpatatụrụ obere ego ghewezie onwe ya oghe obodo dị kịta ọ iberibe kama ihe mebie ọ mmadụ mebiri ọnwụ mhm. na ọ mma ọ mmadụ ga-emejie ya ka m na-ekwu ekwuchakwa ma alakwa na anyị niile mụnwa so anyị niile ga-ebido kwuwe ihe ahụ naanị ihe ọma ka m ga-emere mmadụ ibe taa mma mma mma mma bịara m ihe ọma bịara m taa bịakwara ụmụnne m bịakwara ndị agbata obi m maka ọya wụ uche Igbo ji bara onwe ha uru mhm. maka na isi ọwụma onye na-asị na ike na ụka mebila omenala mhm. eziokwu dị ya bụ na ndị wetara ya oziọma ọ bụrụ na onye ọbụla gee ntị ndị wetara ya oziọma <coughs> ndị izizi wetara ya oziọma bụ ndị Igbo elelo lepụ na sierra Eh, mesịa ndị ọcha bekee wee so n'agha mana mgbe fa ji bịazie eh, uchefe adọzi n'izi anyị ozi dịka eziokwu dị n'ozi ọma n'ọzi ka ha mee anyị ka anyị bụrụ ndị dịka ndị ọcha bekee eh, ọmgba aka ibe ji wee gasa chinuachibe ji wee denu na onwezi ibe kwunu maka na ibe niile anyị ji bụrụ igbo na etisasịa ya mekọrọ omenanị anyị onwere mgbe o ji bụrụ omenanị kwadoro ife ọjọọ onwe ife ife ọjọọ ndị be anyị na mgbe o jido anyị anya na ife adị njọ anyị rapụrụ ya ọ na-ama kịta onwezi mgbe anyị eji kwụrụ na-asị o na mekwa ife na onye ji anyị ma onye ejiri anyị nọọ anyị nene ife ji anyị anyị ara mmadụ na-abụ ọnakọta ọfụ ife ji naanị omegịnị asị ya raa nwoke raa anya bụ ife ma onwe nke ọ ga-abụ na-eme asị ya nwoke jide ka iji ya bụ onwe nke onye a na-emeta ọfụma si ya jide ka ije so na ife maazị ọbasi na-ekwu dị mkpa ka onye ọbụla ghọta ya na ọ bụ na Igbo ga-adịgharị ọ anyị nwabụ ndị Igbo ga elugharị n'ebe ka nwa mmadụ ọ ife bụ na mmadụ na-eme ka mmadụ ya bụ na-eme ka onye uche dị n'afọ ịmana Igbo si na uche dị onye a n'afọ ọ bụrụ na onye a nwere gịnị akọ na uche mara ife bụrụ onye na akụ egwu Chineke na-ajụ onye arụ maka na iwere aka ya egbu onwe onye wee nnukwu ọnwere onye ma aka onwe onye na-ajụ maka imegbu mmadụ abụrụ ife dị n'ala Igbo o ji bụ na Igbo na-asị na ije mba ga-emegbu na mba ka mkpukpu ghara ịpụ n'azụ ya bụ ọbụrọdụ sọsọ onwe anyị ka anyị na-ekwu maka ya nọọ etu ọbụla anyị na ndị ọzọ si emekọ ya bụ na okwu okwu anyị ji n'otu ya dị mkpa ọ dị mkpa maka na ka a na-elenefu etu ife si dị n'ala Igbo na-aghasa na-aghasa anyị nwere atụtụkụ ya ịtụtụkụ ya ga-ebido na anyị nwee ibu Igbo na-eme ka Igbo ee ma ọ nwee nkata mụ na ndị akpalụ n'ofu ebe a na-eme forum nke WhatsApp ofu onye n'ime nwa amadi ya afọ bido kwuba okwu kpalịba onye Igbo ọzọ na-asị ya mechie ọnụ na na ọ bụrụ onye nnukwu ọnụ mezi ahụ nwoke ke nke bụ nnukwu ọnụ asị mba na ọ bụ na mmadụ ncha niile ra kama na ọ nwere ndị nwere nnukwu ọnụ na ndị nwere nnukwu ọnụ bụ ndị na-abụ nsogbu daa n'obodo si wepụta ego n'ọ ndị ji ego bụ nnukwu ọnụ oyi ebe ndị ọcha dị n'akwụkwọ na ndị Amerịka o nwere mgbe egatọgidela ọnụ ewee sị na money bụ speech ya bụ na onye nwere ego na o nwere ike igobi mmadụ gobi okwu kechie okwu ọ bụla ya ji okwu wee sị na Igbo adịrọ n'ọfụ mmadụ Igbo ada akpa oke maka etu onye na onye nwere ego kazi mmadụ ncha na ọ maka na oge ụfọdụ ife mekwa na anyị ji atụ egwu inyelụ mmadụ aka ike ọma ọdụ onye aka m mana o nwere onye ga-anọkọta ka ibie n'anya Chineke na ọ bụ mgbe Igbo bụ Igbo na onye ọbụla na-eme ife ọ kwesịrị ime ọ nwere onye ka ibie onye ọbụla mgbe gịnị raa! n'iru Chineke onye ọbụla nwere nke ọ na-eme ma ị bụ mkpịsị aka nke penarịsịnụ onwe nke ị na-eme ma ọ bụ gị nwa bụ onye tokarịnụ onwe nke ị na-eme na ife dị mkpa bụ na onye ọbụla na-eme nke ọ na-eme nnukwu azụ akpata nnukwu nkụ obele azụ eme gịnị akpata obele nkụ mana akpakọ ya ọnụ ome gịnị ọpụta ife na-abụ na etu Igbo ga-esi gaa n'iru bụkwa na anyị ji gbakọ ọnụ wee dịkwa ka ofu ndị na ofu obodo maka ịbịa n'obodo niile ife na-emekwanụ bụ na apụtazie kịta ebusasịa onye a bụ onye a onye a bụ onye onwerozi onye na-asị na nka anyị bụ ndị Igbo na anyị bụ ụmụnne aka Igbo ji na-asị onye ha ga na nwanne ya maka na nwanne ka nwanne ka ehm, ọgwụ ka ọra m oge ya na kwarapụ na-agbachakwa ụkọchukwu naanị ịchịkọta okwu a ọ dị m obi ụtọ n'ebe anyị nọ n'okwu a maka na ọ um, bụ na nkalị dịka nwada nwada Ngozi um, Kedivona Chimamanda Adichie n'ide akwụkwọ ya n'ikwu okwu ya mgbe ọ sị na nsogbu Igbo na ya kwue n'ofu mkpụrụ okwu ọ bụrụ nkali. ma ya wee na mkpụrụ okwu ahụ bụ nkali na onye ihe onye ọbụla na-eme bụ igosi onye ọzọ na ya mhm. karị ya maazị Odelgasi kwuo aka niile a ọ nnukwu azụ kpata nnukwu nkụ obere azụ akpata obere mana o nwere onye ka ibia maka na onye mhm. ọbụla nọ na nke ya na chi ya kwelu na etu ya na chi ya si wee kpebie ọ bụrụ na anyị bụ ndị Igbo bido bibe ndụ dịka ndị fụrụ onwe anyị n'anya fụ agbata obi anyị fụo ezinụlọ anyị n'anya chi ime mma nye onwe anyị nye ezinụlọ anyị nye agbata obi anyị anyị ga-ebido n'eziokwu bido n'ịgọ ọfọ ka adịla anyị mma dịkwa obodo anyị mma ọ bụrụ na anyị mee etu a onye ga-abụzi onye ndu anyị maọbụ onye ga-abụzi onye isi anyị maọbụ onye a ga-arọpụta ka o jeela anyị maọbụ onye ga-ekwuru anyị ama echebe etu ya si wee karịa maọbụ etu esi wee karịa maọbụ ndị na-achụ ya maọbụ ndị ya na-achụ maka na ọ gọọ n'ọfọ ụtụtụ kwechie nkwa ọ ga-ekwụwa aka ọtọ mee ezigbo ihe ga-abara onye nwa ezinụlọ ya ndị ọ na-anọchi anọchitekwa n'anya ya amalụ na onye a ji obi ya niile anọchite anya a na-agọli ya ọfọ ọdịmma ya na-akwadokwu ya maka na ọ akwado ya o wee kwado ha dịka egwu nkịta awụ onye dala ibe ya nke ọzọ adakwala ya ọ ife ndị a bụ omenala Igbo anyị ga-achọ ka ewechighata ka anyị ghara ị na-anụzi ụdị akụkọ maazị Emmanuel Chimuba Nwori ụdị akụkọ ahụ ebe nwatakịrị jere akwụkwọ gosi na ụbụrụ na-anị ọkụ n'ihe dịka ma arụ one na one gaa ọfụrụ ọrụ nwere onye nyere ya aka a na-akọ nri gosiri omume nwata na ọ rapụrụ ịchọ ọdịmma ya na ezinụlọ ya ọ chọọ ife ọ ga-eji aka ya na-eme wee ruo mgbe efi na-enwere ọdụ ya ji chụrụ ya ijiji e wee fụ enyemaka si mba ọzọ wee fụ ife anyị nwa na ya me nọ anyị na ọmalịcha ife na ya fụrụ ya ndị nọ mba ọzọ wee nyepụta ya wive echi kịta akpọ ya overnight sọkses. echi kịta asị ee eh, nọ maka na o nwere efe wee jee obodo mana ndị ọ dị n'aka ime ka ọ dịrị ya mma emere ka ha si kwesị ime mana Chukwu daalụ na ndị si ofesi egosigo anyị ka esi kwesị ime ya ka ọ ghara ịbụzi na onye ọzọ dị ka ya nọ anyị na-efu anya anyị bido tata taa na gbogbo etu a ka ọ dị etu a ka m sikwu ya maazị ọbasi aga m etinye ya n'aka gị ka ijizi aka gị mechie okwu a n'abalị tata ịma enwekwala ka a e na-ekwu okwu e, nwa amadi a na akwụkwọ ọgụ ama mgbe na echeta otu nwatakịrị nke ahụ onye Igbo nọọ ele anya eh, Bendel Old Bendel nwatakịrị a chụrụ n'ụlọ akwụkwọ obi na-agbawa a na-ajụ ya ya sị kedu nke wụ na agaghị apịa ya ụtalị ma hapụ ya ka ọ gụọ akwụkwọ mmụọ ahụ wee metụ ndị Naijiria ọtụtụ ndị achọwa nwa achọta nye ego si ya ihe ọ bụla ị ga-awụ taa ị ga-awụ ya ma ha wụrụ ego nne na nna enweghị ka ọha ha maka a na-enwe ka ọha ha ọwụghị ụgwọ akwụkwọ ga-eji nwatakịrị agala akwụkwọ e nwere mgbe Igbo dị otu ahụ Enwere nwere mgbe ezinụlọ ga obodo ga-abịa sị ngị nwa nwere isi akwụkwọ gawa ala bekee ịlata ka anyị nwa nwee eh, ogbuebulu nke anyị ka anyị nwa nwee ọkaiwu nke anyị ka anyị nwa nwee ya wụrụ ihe obodo ji etu ọnụ ama m na ugbu a agụwala akwụkwọ onye ọbụla agụwala na-agụsị ama ọtụtụ ụmụ ndị Igbo nwere ezigbo isi akwụkwọ ma ndị nwere aka ọrụ e nwere ndị na-arụpụta ihe gị na-asị he onye kụziri nwa ya wụrụ Amara Chineke na-erie onyinye nke enyerie onye lelecha ya ya azụ ah, ya nna nwa na-agbalị onye ọbụla alakpuo ọkwa mgbe Igbo bidoro mara na mmadụ ka mmadụ ka mmadụ ka akụ mmadụ ka ụba mmadụ anyị werekwe were value tụkwasị n'isi mmadụ bido hụwa mmadụ dịka ihe dị ọ emere anyị n'anya nke n'amụma nke Chineke ka anyị biwo ụdị ndụ anyị si ebi wee mara na ndụ bụ ihe dị mkpa ka anyị ghara a na-akpazi ejila agwa na-eme mmadụ ka e wetuo ya ka ọ dịka anụmanụ ma ya laghachighị otu ahụ obodo anyị agaghị adị mma anyị nwekwara ike zọwa Biafra zọwa Biafra zọta Biafra ịzọta Biafra dịka maazị e, oke ụkọchukwu chi ọzọ enwee Biafra e Biafra b Biafra d n'ihi na anyị anyị arụtụbeghị aka n'ebe nsogbu anyị nọ ya wụrụ gịnị anyị ahapụla ihe anyị ji wụrụ ndị Igbo kpawa agwa ka ndị amam ndị anyị na-akpa agwa ya ihe m na-ekwu n'abalị awụ onye ọbụla onye ọbụla tulee mmụọ ya mara ihe anyị ga-eji onwe anyị na-eme ndị na-ege anyị ntị ebe ọ ị na-ege anyị ntị ma ị na-anụ ozi a na pọdkast ka ị na-apụ ya na fesbuk biko mee ka o ruo onye ọzọ aka ọ bụrụ na pọdkast bụ ihe ọhụụ nye gị ije ebe ọ ị na-enweta ya bụ pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo iwee nụ ndị anyị kpara n'oge gara aga ma wee nwee ike isonyeta na nke anyị ga-akpa n'ọdịnihu biko anyị ga-abịakwute unu n'izuụka na-abịa n'oge dịka oge a ọ bụrụ na ị nwee ike isonye anyị sonye anyị na Fesbuk anyị na-agụkwa ma na-aza ọtụtụ ihe anyị na-ahụ edere anyị ji m aha ndị mụ na ha nọ taata bụ maazị Odeluga na maazị Ọbasi na mụ onwe mbụ maazị Ike Ụkọchukwu wee na-asị echi bụ ọnụ ụbọchị ntanụ